AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'obi ụtọ ka m na-anabata gị na-asị ka amara nke Chineke dịrị gị dịrị gị n'ezinụlọ gị nke a bụ ohere ọma ọzọ nke dịrị anyị iji zukọọ ma leba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ ọ bụrụ na anyị pụrụ icheta n'izu ole na ole gara aga ọ dị isiokwu nke anyị tụlere nke a kpọrọ ọ bụrụ na ọnọdụ a agbanwe rue ọnwa isii taa ụdị mmadụ dị aṅa ka anyị ga-abụ ọ bụrụ na agbanwe rue ọnwa isii taa ụdị ka m ga-abụ ụdị mmadụ dị aṅa ka anyị ga-abụ n'ihi na ngwa ngwa emere ka o doo anya na anyị ga-abụ ndị ga-aba n'ụlọ ndị na-agaghị enwekwa ike ime ihe dị ka anyị si chọọ ịga ebe anyị chọrọ ịga na mgbe anyị chọrọ ịga ya ndị na-enwekwa ike anyị na mmadụ ịtụsa ahụ izukọ ụfọdụ n'ime anyị chere na ọ bụ naanị nwa mgbe nta ma dị ka ihe mụ na gị na-ahụ n'ụbọchị taa anyị aghọtala si n'ezie na ọ bụghị ihe otu abalị ma ọ bụ abalị abụọ ọ bụ ya kpatara isiokwu nke taa ji wee bụrụ ụwa nọ n'ihe mgbu ụwa nọ na ihe mgbu amakwanụ m otu isi na-ahụ ya ma dịka mụ onwe m si wee na-ahụ ụwa n'ezie nọ n'ihe mgbu ile anya ị ga-aghọta sị na ọnọdụ ụwa agbanwewo n'ụzọ dị iche iche ị ga-ahụ na mmiri anakwaghị abịa n'oge ya ndị ọrụ ubi ga na-eche ka mmiri bịa mmiri agaghị abịa mgbe ụfọdụ ya dị ka ọ bịara ngwa ngwa esoro ụkwụ mmiri ahụ tinye ihe n'ala okpomọkụ egbuo ya eleghị anya mgbe ọ ga-abịa ya bịa mgbe a ga-asị na oge nke eji eweta ihe ubi nke na-enye afọ ojuju agafewo ile anya ga hụ na okpomọkụ na-adị mgbe niile ọ dịkwa onye na-ama mgbe bụ mgbe udu mmiri ma ọ bụ mgbe ụbọchị kwesịrị ịdị jụrụ ma ọ bụ mgbe ekwesịrị inwe okpomọkụ okpomọkụ na-adị mgbe niile nke mere ka ọ bụrụ nramahụ nye ọbụna na mpaghara nke ugwu ama m na ọ bụghị naanị n'obodo anyị bụ Naịjirịa ka ihe ndị a na-eme o zuru ụwa ma ihe anyị ji na-ekwu okwu mpaghara nke obodo anyị ma ọ bụ obodo anyị bụ naijiria bụ na ọ bụ ebe ahụ ka anyị anyị pụrụ iru ị ga-achọpụta sị na ndị na-azụ anụ ụlọ na mpaghara nke ugwu na-agbadata na ndịda ugbu a ịchọ ebe a ga-enweta ahịhịa nke anụ ụlọ ga-ata wee dị ndụ n'ihi na achọghị ka ha gwụ otu ndị a na-esi eme ya amaghị m ma ọ bụ okwuo ma ọ dị ụzọ ọzọ ha na-esi achị anụmanụ ndị a agbadata ndịda ma ihe m chọrọ ime ka ịghọta bụ na ndụ agbaraghị anụ ụlọ mfe ilekwu anya ga-achọpụta na nke a na-eweta ndọrọ ndọrọ na mpaghara obodo anyị dị iche iche anyị so ihe na-eme eme na ihe ndị nke anyị na-ahụ ị ga-achọpụta sị na ọ dị mgbe a ga-anọkata mmiri ya dọwara si na mpaghara otu obodo rikpuo obodo ndị ọzọ dị iche iche ọ bụ ikuku ọjọọ ndị dị ike ndị na-ebili laa ọtụtụ ihe n'iyi ka ọ bụ ọkụ nke a na-anaghị ama onye mụnyere ya ihe ndị a dum bụ ihe a na-agbasa n'ikuku ebe ọ bụla nke ọ na-eme a na-eme ka o ndị mmadụ anya na ndị bi na mpaghara ụwa nke ahụ nọ na nramahụ ihe anyị ji na-ekwu okwu ndị ya bụ na ọ bụghị ụfọdụ n'ime anyị maara ihe anyị nọ n'ime ya ọ bụghị ọtụtụ n'ime anyị maara ụwa anyị nọkwanụ n'ime ya nke onye ọ bụla maara enwee na mgbanwe ọnọdụ ihe niile na-agbanwe ị maara na mgbe mụ na gị na-aba ụlọ ihi ụra n'abalị niile na ọ dị ndị ọ na-echu ụra ịhụ na echekwara ụwa nke a ka ọ ghara ịla n'iyi n'ihi nsogbu nke na-abịa n'ụwa site n'akụkụ niile dị iche iche ma emekatala ihe a chọpụta na nramahụ dị n'ihi na nke a karịala ndị ọgbarigbogharị apụkwaghị ha ịchọta ogbugbo nye ihe ndị a ọbụna ngalaba nke ọgbarigbogharị bụ ndị na-emepụta ihe a na-ahụ anya ị chọrọ ịghọta ihe m na-ekwu ndị a pụrụ ịkpụpụta ụgbọelu ndị a pụrụ ịkpụpụta ụgbọala dị iche iche nke ọ bụla ewepụtara gị etinye sị a nke a kachala mma ma ọ bụghị ya agaghị m ịgba ndị a na-akpụpụta igwe eji akpụpụta ihe ndị ọzọ nke na-eme ka ndụ gbara mmadụ mfe nke ndị bekee na-akpọ teknọlọji nke a gbaala ha anya gharị ọ dịghị onye maara ihe ọ ga-eme ndị ndu nke ụwa niile amakwa otu a ga-esi bido kpakwa ụka ihe gbasara ụwa ya ka m na-achọ ka o doo mụ na gị anya n'ụbọchị taa ma ọ bụrụ na anyị ga-elebatụ anya n'akwụkwọ nsọ na akwụkwọ Malakai isi anọ amaokwu nke mbụ ọ sị n'ihi na lee ụbọchị ahụ na-abịa ọ na-ere dịka ite ọkụ ukwuu ndị nganga niile na onye ọbụla nke na-eme ihe mmebi iwu ga-abụkwa ahịhịa ọka ụbọchị ahụ nke na-abịa ga-erechapụ ha ka Jehova nke usunule nke ndị agha sịrị ọ gaghị arapụkwara ha mkpọrọgwụ ma ọ bụ alaka lee ya gị onye mụ na ya na-atụgharị uche akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ụbọchị dị oke egwu na-abịa nke ga na-ere dịka oke ọkụ ga-erepịa ihe niile bụ ihe na-ekwesịghị ekwesị n'anya Chineke ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ Joel isi mbụ amaokwu nke iri na itoolu Joel isi mbụ amaokwu nke iri na itoolu ọ sị ọ bụ gị Jehova ka m na-akpọku n'ihi na ọkụ erichapụwo ebe ịta nri niile nke ọzara ire ọkụ esunyewokwa ọkụ n'osisi niile nke ọhịa gị onye mụ na ya na-atụgharị uche lee ụdị mkpughe ekpughere onye amụma dịka Joel n'oge gara harị aga ya ka m ji na-akpọrọ akọnuche anyị n'ụbọchị taa ịgbata ụkwụ na ngalaba akwụkwọ nsọ ndịa. gịnị kpatara ihe ndịa. gịnị tinyeworo ụwa n'ọnọdụ nke dị oke egwu dịka nke a eleghị anya ụbọchị na-abịa abịa a ga-eme ka ụfọdụ n'ime ihe ndị a bụrụ nke doro anya ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrọ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at yahoo com at yahoo com ma ọ bụ at gmail dot arigiria at gmail dtcom ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị ihe ndị na ndị ahụ n'ụzọ gị ha tụrụ ma ha ihe ndị na-emegharị ndị ahụ n'ụzọ gị ha tụrụ

na-agụda ndị Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa ka Chineke nọnyere unu ka udo ya chia n'ime ndụ unu n'aha Jizọs amen ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya Igbo ana m nsị ebe ọbụla ị nọ ya dịrị gị mma n'aha Jizọs amen onye nwe anyị chọrọ ka anyị leba anya n'akwụkwọ Daniel oru ya ma isiokwu anyị ga-eji leba anya na ngalaba ozizi ole na ole ndị chere anyị n'ihu bụ akwụkwọ Daniel n'ime ihe nke ozi anyị agaghị leba anya na Daniel dịka amụma ka anyị leba anya n'ọnọdụ ozi ọma ma isiokwu nke anyị ga-ịnụ n'ụbọchị taa bụ gịnị mere ejiri dọrọ Daniel n'ala Babilọn ụfọdụ nwere ike ile ya anya ha sị na chi nke babilon dị ike karịa chi nke eluigwe ma ọ bụ chi nke Daniel ọ bụghị otu a ka ọ dị gị ezi onye Igbo na-ege ntị achọrọ m ime ka anyị mara na Chineke na-eji adịghị ike nke mmadụ mere onwe ya ịdị ike ebe mmadụ chekwana na ya dị ike chineke awụọ ya n'ala nebukadneza bịara ala israel dọrọ israel n'agha ọ maghị na ọ bụ oge awa chineke nyere ndị israel ka a gaa babilon mba ọzọ zie ha ozi ọma n'ihi na ọ sị na ọnwụ nke onye na-anwụ anwụ adịghị atọ ya ụtọ kama ọ bụ ka onye ọbụla ga-esi na mmehie ya megịnịkwanụ chegharị ya ya gaa n'ihu ya ewepụta ohere ahụ mgbe babilon dọrọ israel n'agha site n'aka nebukadneza mgbe ha ruru chineke bido ije ozi ya olee gị otu o siri bido ije ozi ya eze nebukadneza si ariok họpụtara m ndị nwere uche ndị maara ihe ndị nwere ike inyere m aka n'ọchịchị m site n'etiti ụmụ juu ewee họpụta mmadụ anọ mmadụ anọ ndị ahụ ahọpụtara ndị aha bụ daniel azraya michel na ananaya ewee họpụta ha mgbe a họpụtara ha a bịara hụ na mgbe oge nleru anya ha dị ebe m na-ekwu okwu ya bụ akwụkwọ daniel isi nke mbụ ọ ebe m na-ekwu okwu ya mgbe a bịara nyochaa ha ahụ na amamihe nke daniel hananel michel azrel karịrị amamihe nke ndị ọdọ gị ozi onye Igbo na-ege ntị ị nwere ike ịjụ onwe gị ajụjụ ọ bụ gịnị mere Daniel Hananel agụghụ ihe ọgụgụ ihe odide agaghị ụlọ akwụkwọ nke ndị babilon ma otu ọ dị ha bụrụ ndị maara ihe karịa ndị babilon o kwesịghị ịbụ ihe iju anya n'ihi na akwụkwọ nsọ si ịtụ egwu nke Jehova bụ mmalite nke gịnịkwanụ nke amamihe ihe ọmụma nke onye nsọ bụ nghọta chineke wee si otu a chọọ ịkpalite ozi ya n'ebe ndị nke ya ndị nke na-amaghị ya anyị ile anya nebukadneza were onwe ya dịka chi ọ dịdịghị chi ọbụla ka ọ chọrọ ịma ma chineke chọrọ ikpughe onwe ya nye nebukadneza ka nebukadneza nwee ike ịmata onye chineke a ukwu a bụ olee gị ihe ị na-eche na ịbụ olee gị ihe ị na-eche na ị nwere ma echefula na chineke bụ chi nke kachasị ihe niile ọ bụkwa onye kere eluigwe na gịnịkwanụ n'elu ụwa n'ihi ya anyị kwesịrị ịmara na amamihe niile izu niile na nghọta niile na-esi n'aka ya abịa daniel hananel mishel azrael bụ ndị ahụrụ dịka ndị nwere uche karịa ndị ọzọ akwụkwọ nsọ mere ka anyị mara na chineke akpọghị mba ọbụla gị asị n'akwụkwọ aịzaya isi iri ise na isii o mere ka anyị maa site na okwu nke mbụ ya ya sị ka anyị debe ikpe ziri ezi mee ezi omume n'ihi na nzọpụta ya dị nso bịa ezi omume ya dịkwa nso ka ekpughe ya ya sị onye ihe na-agara nke ọma ka nwa nke mmadụ abụ onye na-ejidesi ọgbụgba ndụ ya ike ya sị ka nwa ala ọzọ nke rapara n'ahụ jehova ghara ikwu okwu sị jehova ga-ekewapụ m na ndị ya ka ọ na ozu gharakwa ịsị na mụ onwe m bụ osisi kpọnwụrụ akpọnwụ gị onye na-ege ntị n'agbanyeghị otu ọbụla gị ọnọdụ o siri dị asịkwagharị na ịhụrụ onwe gị dịka ọnaozu asịkwagharị na ịhụrụ onwe gị dịka nwa ala ọzọ ana m eme ka ị mara na chineke mere ka ịhụnanya ya ruo n'ebe ị nọ na ọ dị onye hụrụ gị n'anya onye ahụ bụ chineke echefula na ọ sị na akwụkwọ jọn isi atọ amaokwu iri na isii na chineke hụrụ ụwa n'anya otu a iso n'ime otu n'ime ndị ọ hụrụ n'anya akwụkwọ nsọ mere ka anyị mara akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke iri anọ na asaa ya na chineke gwara pọl na-edebewo m gị ka ị bụrụ ìhè nye mba niile ka ịdị inye nzọpụta ruo nsọtụ niile nke ụwa ọ bụ n'ihi nke a ka Chineke jiri zipụ Daniel na ndị otu ya ka ha gaa mee ka ozi a site n'aka eze bụ Nebukadneza gaa ruo ebe niile dị iche iche n'ihi na ọ bụ onye na-achị achị ma ọ maghị Chineke ọ dị ozi Chineke chọrọ ka o si n'aka gị gaa ruo mba niile ihe a bụ ohere ọma ya echefula na Jizọs ọ bụ na ihere na-eme gị ikwupụta aha ya n'iru ndị mmadụ na ihere ga-emekwa ya nwa ikwupụta aha gị n'iru Chineke gịnị bụ ozi ọma na-akwụkwọ Rom isi mbụ amaokwu nke iri na isii ya gbadaa ya sị n'ihi na ihere ozi ọma ahụ adịghị eme anyị na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọbụla nke kwere ma onye Juu ma onye Grik ọ bụ ya mere o jiri dị mkpa na ị ga-aṅa ntị nke ije ozi a n'ihi na chineke zigara daniel na ndị otu ya na babilon ọ bụghị n'ihi na ka ha ga nọ na ndọta n'agha kama ka ha ga nọchite anya chineke ole ga ebe ị nọ ka ị na-anụ olu a chineke na-ele anya ka ị nọchite anya ya n'ebe ahụ ọ ya mere pọl ji sị na anyị bụ ndị ụkọ n'ọnọdụ kraịst dịka a ga-asị na kraịst nọ n'ime anyị na-arịọ ka ya n'ụwa dịrị n'otu ya sịkwa na e nyefere anyị okwu nke ime ka eluigwe n'ụwa dịrị n'otu ọ bụ site n'okwu nke ozi ọma n'ihi ya ya sị na ọ bụ ike nke chineke ruo nzọpụta nye onye ọbụla nke kwere daniel ka a hụrụ na amamihe pụrụ iche dị n'ime ya na ndị otu ya daniel ka a hụrụ na chineke na-ekpughere ya izu nzuzo n'ihi gịnị na daniel echefugo onye chineke bụ n'agbanyeghị na ọ nọ n'ala ndị mba ọzọ na daniel echefugo onye chineke bụ n'agbanyeghị na chi arụnsị niile gbara ya gburugburu n'ụwa taa o nwere ike ịbụ na ịnọ n'etiti ndị na-amaghị onye chineke bụ echefula na akwụkwọ aịzaya isi nke iri isii amaokwu nke mbụ ya sị lee ọchịchịrị na-ekpuchi ụwa ọchịchịrị na-ekpuchikwa ndị nọ n'ime ya n'ime gị ka ebube jehova ga-awa mee ka esite n'ime gị hụ chineke n'ihi na ọ bụ amamihe pụrụ iche ka chineke nyere gị iji mee ka eluigwe n'ụwa dị n'otu mgbe ị na-eme nke a onye nwe anyị jikere dịka ọsị lee mụ onwe m nọnyere unu ruo ọgwụgwụ ụbọchị niile ruo ọgwụgwụ oge a kụrụ ya n'okwukwe ka ị na-echere Chineke ozi ọ ga-anọnyere gị ọ gakwa ezi ihe nlụpụta n'ime gị n'aha Jizọs bụ onye nwe anyị Amen. Amen. Amen. daniel bụ nwa chineke onye jere ije n'ụzọ nke chineke ụzọ nke kwesịrị ekwesị chineke wee gbaa ya ume chineke wee nye ya ogologo ndụ na ahụ isi ike chineke chebere daniel ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa na-ege ntị nye okwu nke chineke ọ ga-anọnyere anyị ọ ga na-edu anyị n'ụzọ niile nke anyị kwesịrị ịga n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-arịọ ka mara Chineke ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba onye mgbasa ozi Fraịde Egwem imeela gị onye gere ege anyị na-arịọ ka udo na ngọzi Chineke dakwasị gị na ezinụlọ gị n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo